ọzọ Chief rafael Uchenna Igwe onye amansi si n'Egbagu vileji ọka North Local Government bụ otu Anambra steeti nọ na-agwa ọra na ndị niile na-ekwu ma ndụ na-akụ na odogwu na igwe na chọọ iwu igwe o nwere onye nji ebie igwe na m na igwe o nwere onye nji ebie kọsala akụkọ na chọkwara ka m bụrụ igwe ndị okenye ndị bịa be m bịakwuo kwucherie ba abụ ndụ a na-aya n'obodo maka na be nwere eziokwu na ụbọchị ba kwucherie ka m gwara na na m enwere interest ana m na-agwa amansi na onye ọbụla chukwu merụrụ n'ọya bụ onye ga-eme gịnị ga-abụ igwe amansi na m bụ odogwu ga-eme gịnị ga-enyefu sọpọtụ ụbọchị ọbụla onye ama zọrọ ya win ya na igwe amansi enwere n'ụlọ okwu ọdụ iche n'ọdụ jeneral onye zọtara ya onye win ya nyejebe na mma ebi aka m na-abụ ee ịmanwe mbụ Okonkwo mbụ igwe izu echi na amachi ụbọchị ọ ya ndị ya na ya zara ya nwa oyi ọnwa si ama Owere village Josephat Nwosu si Okonkwo si Okwukwa village Vincent Ilonwa si Egbagu village ee Joe Nweke Joseph Nweke si Yorùbá village ka ndị niile zọrọ ya zọrọ ya ka ha zọchara ya ọ bụna ịmawa amala ugwu nri ya o jebere ya amachi niile kwadoro ya n'ugwu nọọ ka ọ dị na ịmawa amalụ ekwere izu na oriri ọnwa woo jebe ya awowolu nwa ya wọcha ya jee nọchite anya nna ka ogbene abụla na-emeri gbuoro ịma nna na-ama isi iwu bufutere ya nye ihe eze obodo ya ji echi ya ọwa ogbenekwe na ezugbo na n'ọnwa wa ọgbabu omewe ọhụrụ ka e nyere nwa ya nwa ya dụ arụ n'eri na ịsatọ mgbe ọ nọ Igwebike grammar school ọka ka ọ nọ awowere ewu onye ihe ka o nyere ọ nọ n'oche anwa 38 years before owu jebe ihe ebe a nwa o jebere ọbụna amansị pụta echi wụọ Chinabach ọkaba bụ ma ọkaba weta onye ga-anọchi anya onye ọbụla ga wetara ga-anọchi anya ọ nọchi anya na mma enye onye ahụ sọpọtụ bido n'isi wuruo n'igbo o jedebe na amansị mbụ kabinet memba bụrụ onye isi ọzọ ịgba agụ vileji amansi bụrụ kabinet memba na ụmụeje bụrụ kabinet memba na ọmasị bụrụ kabinet memba na akpụrụ ụga ebe ahụ nọnye nye m ikike ezugolu m onye na-azọ bazọta ya na ndị bie wuru igwe na one nọ na be m n'otu mobu ahụ arụize chukwu arụize ala ihe chukwu mere mma akwa na-ekwuchie n'ọnụ ihe ana mere mmadụ ekwuchie n'ọnụ ihe okike kere m mere mmadụ ekwuchie n'ọnụ ya ka m ji wụọ n'ọrụ n'okpukpe m wụọ na-ekwu bụ okwu gbado ọkpa na aja wụọ na-ekwu aja ana amansi na-ekwu ihe na-emere amansi ya na-ekwu mmiri dị na ebe na-esi dị na anyị nwere ezu mbụ ezu ọma owere anyị nwere ọbịa mbụ ọbịa okwu anyị nwere abụ owere mbụ abụ owere egbe agụ anyị nwere ọbịa mbụ ọbịa ụmụ ọkpara anyị nwere ihe ọcha mbụ ihe ọcha owere mmiri na-ese mgbu ihe dum na n'obodo anyị ka anyị yọrọ siwa va jiri aka ba medola anyị obodo anyị ka obodo anyị dị mma na ọ bụ na bajili aka ba n'obodo na onye ọbụla amụ n'obodo pụrụ mmiri ọbụla dị na vileji enwụọ n'ọrụ ya kpatara nji wụọ nọrọ wụọ na ayọ dị na n'amachi ịbata na ore anyị nwere ogbugbo ore ịbata n'ụmụ ọkpara anyị nwere ogbu obula ọbụ ụmụ ọkpara ịbata ịgba agwụ anyị nwere ngene na ajụgo na anyị nwere ngene ụkwụ ori n'elu okwukwa anyị nwere obube akwa ude amansi niile mgbu arụsị jikọtara amansi na ndị abụọ dị ka m kwuru wụọ si na ihe niile m chukwu nye jiri aka ya ndụ niile ntị kwuru aja na ukwu mgbu aja na amansi niile ibe ọdụ n'egbe agụ udo amansi dị n'egbe agụ mgbe tipuo udo tipuo aja na amansi chịrịwa jiri aka wa jewe onye ga-enedobe amansi anya ebe ọ bụ na igwe keneti obiọra okonkwo jeri ya n'ebe abụ o jebere na anyị abụrụ ya ubeta arụ na abụ na ụmụada ibe ebe abụọ jebel anyị abụrụ ya ọ bụna amasị nọ n'ibe bụla ba na-akpa alụ ekwuo m na mkpa alụ mma eso ga-akpata elu mma ekwuo m bụrụ ndụ a niile na-azị ya jee bụrụ bara m aka ka mkpụrụ mmiri gburu egwu nwụọ na mbara be m ume gịnị ju ma obi awụ ọ bụrụ na ọ na m tụrụ ọnọdụ mma ka eji maka ya wụọ na-ekwu onye ọbụla jee tụọ nke na o nwere njebe ntụ ụlọ ncha anya atụ na nke dị mma n'ezinụlọ mma gịnị ruolu m oyi ka m nọkwa nwa ọ na-ekwu okwu ekwuchere m ya mechie ọnụ maka na ihe ọbụla m yọọ na chukwu nye m ya ayọ m chukwu nwa chukwu chiri ụmụ nwoke na asatọ na ụmụ nwaanyị dị n'ime ekpue m yọọ chukwu ụlọ chukwu were ụlọ dị mma wụọ wụọ m chukwu moto chukwu bụ balakọta moto wee dozie m ezinụlọ m yọọ chukwu ngwuru chukwu were balakọta ngwuru ma m n'aka chukwu nwunye ọnwa dị mma wokwuolu nwunye dị mma woo mee gịnị woo tie m n'aka o nwere ihe nyọọ chukwu chukwu emerere m nna ndụ niile wara abụọ bụ na na-abịa njegote ya jụọ ya ndụ obodo ndụ ọma ego na ọgwọta olu m ụbọchị na ekene nkene lụọra na eze ihe dị na Anambra steeti ihe dị na ndị n'ala Igbo wụ na m gwara ihe dị n'ala Igbo ihe na-abịa n'ala Igbo ọ na-abịakwa n'obodo ọzọ Chukwu na ọdịnala na aja ana jiri n'aka o medola anyị a n'igbo anyị ka n'igbo anyị weruru anyị oyi n'ala Igbo na-arụzi ọkụ dịka ebe m ebe m gwere ọkụ ekwere ọnụnụ chukwu jie n'aka o anyị ebele zọpụtara anyị n'ebe ahụ a mụnyere ọkụ ahụ ọkụ ahụ na-enwu n'ala Igbo ka o jiri aka ya mee gịnị nyụrụ ana m ekelekwa mmadụ ka akpọkwuo dike mbụ gọvanọ anyị wuli mmadụ ya bụrụ chukwu obi anọ na m na ekenye ya na ihe niile na-abịa na Anambra steeti na o nwere ndidi wolu ume nwoke ji wụọ na-eri ọya wụọ na-eri ya bụ ihe na-abịa na Anambra steeti ama ka ọ dị si ma na onye bụla ezila ọrụ n'ọrụ elu ọrụ Anambra si adụ mana ya jisi ike na Chukwu ga-agba ya ome ya jisi ike ka ọ rọtakwa onye ọ ga agba ọ na o tinye n'oche ahụ ochie na ya gafe ka ọ rọtakwa onye nwere okwu ọnụ na onye nwere amamihe onye nwere akọ na uche onye akọrọ ya zuru obi ahụ gawa ọ na ọ banye n'oche ahụ ọ na na nke adụkwata ga-abịagasị na nke ga-amanarụ nke akpọkwuo dike na Aguleri nnọ mgbe ọ nọ n'oche udo dolia ya ezinụlọ ya dukwuolu mụ na onwe m duli ezinụlọ m dukwuolu Anambra steeti niile duli ezinụlọ onye ọbụla onye si na ihe dị mma dị mma Chineke were ihe dị mma medolie ebie onye si na nke dị njọ bụ ihe ka ya mma Chineke pala ụkpa ihe dị njọ nye mee gịnị ji epịa ya bụ onye onye ji ebe dibịa chi dibịa ya ma eri ọgụ ka mmadụ mmụọ bụ na Chukwu kere naanị iyi ọgwụ abụjeghara azụ ji etu ya bụ onye onye si na o ji ebe dibịa gwa ọgwụ ka mmadụ ọbụla chineke kere ka ọ baa uru chineke were amamkpolu ihe anwa abamuru ahụ ji emere onye bụ onye ma onye chinọkụ ọ naanị ka mmadụ ọbụla chukwu kere eke na ọkpata ego na ọ ga agba kpata agha wusie nye na ezinụlọ ya ga-anọ na akpata agha saa na onye nji ọgbawa okwu ịdị agwụ gwuru ya ka ọ dị maka na abụ m onye igbo ihe njiwa ọ na-agụ ihe ọgbọ ọ na-agụ ikwu nne m du na vileji wee gba agụ amụtalụ m ikwu nne nne m du na vileji wee gba agụ amụtalụ m onye mụtalụ nne m bụ onye egbe agụ vileji nwa dị n'egbe agụ vileji amụta m n'egbe agụ vileji ikwu nne igbo bụ nna mmụtalụ nna m mee gịnị buru okwukwa vileji ụmụaka anụ mkpu ka ọdụ ibe na mgba gburugburu na apụpa m echiri echi na o nwere ihe ga-akọrọ m na ihe gbasara ma ọ bụrụ akaba ji eche na m na-azọ igwe amachi anara m azọ jee n'ugwu na-eje nchịba unu chịba onye nchịta nke dị mma ya na ezinụlọ ya na-enwe aṅụrị onye nchịta nke dị njọ ọ dị a ka ọ na-adị ibeba nkọrọ m etu a mee mee gbọọ agbọ ebe m na-ekwu okwu ekwuchegokwo m ihe m aka ekwugbo wụọ natawa tụkwasị arụ wụọ na-enye ndụmọdụ onye ọbụla enyere ya ya na n'ọnọdụ dị ya mma n'elu ụwa ma na ihe ọbụla onye metere n'elu ụwa na ya ka chineke ga-ajụ a n'elu igwe ụbọchị ọbụla ọ ga-abịa n'ikpeazụ ya ma na ihe ọbụla dị njọ mmadụ mere n'elu ụwa na ụbọchị ikpe ga-eru na onye ahụ ga-adị na-anọ na-asị ikpe nga elu a n'eluigwe na m agara isi egazia ana m ekwe na bụ onye isi ọzọ agụ vileji akakpụlụ ọgwụ maka na ọ bụrụ na ituwe akakpụlụ ọgwụ n'azụ ụlọ ụbọchị ọ nwere abịa ịlụ katara ọbụna okwara ọlụlụ ije ebe ahụ idebere akakpụlụ ọgwụ je weta ewu omegịnị bụ ọrụ chafụnya bụ ahịa ọ dị ọ dị maka abụ nne nwa Igbo ka ọra na m ede ndeje